oge ọma ahụ eruokwala ọzọ n'afọ a oge anyị ji atụle ihe ndị gara aga n'obi ekele ma na-elekwa anya n'ihu na olileanya ka anyị na-abịa na ngwụcha afọ nke akpọrọ afọ mmezu niile na afọ ozuzu oke anyị na-eweli aka anyị elu na-ekele Chineke maka mmezu nke okwu ya niile maka mgbasa ozi ọma ruru mba niile dị n'ụwa Ọzọ, maka ndụ niile nke gbanwere site n'Okwu Chineke, ugbu a anyị na-eche oke ofufe nru abalị ahụ n'ụbọchị iri atọ na otu bụ nke a kpọrọ 31st Night nke anyị na Pastọ Chris. Oge ahụ pụrụ iche mgbe Okwu Chineke nke ga-edu ụwa niile baa n'ime afọ 2026 ga-apụta ihe, Soro anyị na ijeri mmadụ gburugburu ụwa ka anyị na-anụ okwu Chineke site n'ọnụ ụkọchukwu anyị bụ Pastor Chris ma banye n'afọ ọhụrụ na nduzi amụma na ike ọ ga-akpọtụ n'ụbọchị Wenesde abalị iri atọ na otu nke ọnwa ikpeazụ bụ Disemba n'afọ a bụ 2025 a ga-agbasakwa ma gosikwa ya site na www.loveworldradio.fm yana na www.ctunes.org. Okwu Chineke, ike nke na-ewuli ụwa.